Ịgbanwe nwe m ekene m unu unu amụkwa anya kuna na-alara ụla a sị m ka m nwetara unu ihe onyonyo a na nke a likwa m ọnụ ihe anụnwa bụ ebe ndị fulani na-abanye n'ime ụlọ mmadụ na-abanye n'ime kọmpandụ mmadụ ifuru ka ha si wee lie elu nke a bụkwara fensi a na-awa ịlụcha gbagbuo na ya ewelu fensi gbaa onwekwa ihe nke a bụ it is absolutely nothing ha na ha amịkwute one after the other nyalụsị akpa bulu weapon oge ha ga-abalụzi ifu nke ka nke so ọ bụrụ na dị sekuriti kamera afụghọ ha <laughs> hei chimoo unu na-afụ ihe m na-afụ ọ mmadụ na-agba ọ mmadụ tọọ ọkwụrụ na afụ onye bata owelu owelu ọnụ nke ya ma machet ha jichakwa ma mma ndị be anyị na-afụkwa n'ime abalị ndị mmadụ na-alarụ ụla n'ime abalị mmụọ na mmadụ nọ n'ụla ndị anụnwa si otu a na-awụgharị wee si otu a na-amịkpute n'ime ụlọ mmadụ wee si nnụọ otu a na-awakpo mmadụ otego aka esi kwuwe maka otu ndị fulani na-esi awakpo ndị mmadụ ọkwa unu na-afụ ọkwa unu na-afụ ọkwa the same people bụ ha ndị anụwa na-awụju trọkụ awụbata n'ala igbo sọsọ chukwu bụ ihe ma ihe ha bịara ịlụ ọkwa unu fụrụ n'ihe ihe a ka bụ ihe mepụrụ emepụ ọ bụghị ọnya bụ ya bụ 60 ihe a ka bụkwa ihe mepụrụ emepụ ọkwa nya bụ ya bụ sistin a ihe a ka bụkwa ihe mepụrụ emepụ ka ndị a si wee bakwute ezinụlọ anụnwa sọsọ ha ma nke ha lụrụ n'isi ngwụcha vidio ị ga-afụ ka ọbara si wee ju ebe niile o chimoo ka mmadụ ga-esikwa nọrọ na abịa nọpịa ihe o ji wee nwoke ndị be anyị tetekwa n'ụla ahụ tetekwenu n'ụla nya bụ mmiri agafegokwe nku aka ihe anụnwa ndị anụnwa na-eme olugokwe mgbe anyị enenye anya olugokwe mgbe ndị gọvanọ anyị ya ebinye ọtọ olugokwa mgbe ndị ọnụ ndị ọnụ lulu n'okwu ga-ebido tinyewa ọnụ n'ihe a amazịkwa m ka mmadụ ga-esikwa na ọnụ ụlọ ya nọlụ nsogbu ịnọlụkwe ịnọlụ n'ụjọ ọbụ ha lụchakwara tinyechaa ma kedu ma afịa agbagba fensị kwa okwe ndị ịbata onwekwe ma ị ga victim tomorrow onwekwe onye ha na-agwa mgbe ha ga-abịa ọkwụrụ fụrụ ka ha si eme onwekwe ga-ama ịfụrụ ya una a na-afụ chineke nna na-afụkwa na e? unu na-afụkwa ihe nna-afụ ịfụ ka ha si ha na-achọ ịgbawa ụzọ ha na-achọ ịgbawa n'ụzọ ha na acha ịgbawa ụzọ unu ga-afụ na ha mechakwa sosidi gbawa nya bụ ụzọ wee bata maka na unu ya afụ ka ọbala si wee jụchaa na ana the compound sọsọ ha ma ihe ha melụ ma ha egbula egbu ma ha ebejila ebeji maka na ọ nwụrụ nke ha nara emefọ ọ nke ha na-emefọ onye echekwene naijirian gọọmenti ka ọ bịa bịa sefu onye onye echekwene naijirian sekuriti fọ ndụ ya o ihe akaligokwa na ihe ọzọ o ihe a na ihe ọzọ kedu ụdị nsogbu bụ ihe nke a hei ọkwụ na afọ ọbala ọkwụ unu na afụ ọbala sọ ha ma ihe ha mere ma ha egburu ndị egbu ma ha ebejisiri ha ụkwụ na aka ụlụkwa hmm. na anya ma chekwawakwa n'onwe unu onye ọbụla gbalakwana ndụ gị dị gị n'aka gbalakwana ndụ gị dị gị n'aka naijiria olugo mgbe onye ọbụla ya agawala onwe ya kedu ka mmadụ na ndị mmụọ ga-esi wee bili tofie akwa